nnu na mmanụ si na-egwu eghedu chineke m ka anyị malụta oke mgbe bini aka pụrụ eze ebinitego olu ya na-agba afọ egbe ehiwe ka ịmalụkwa amalụ anya ya na-enwukwa ka ịrọkọ ka ịmalụkwa Sofa asụsụ kọsoro onye nwe takomi nwanwụ mali n'ọnwụ kali takomi wee n'ọnwụ mgbe ọ onye bụrụ isi o tie feta anya mepe mgbe na lazarus o ha gosi na ebe ya ọsọ aka ka o wenere lazarus malite four days apụrụ ebili mmiri na ha Fero nwara gị wee gbuo onwe ya n'osimiri uhie ihe mmiri gbagbunyụọ ya anya mere m jide etu gị otiburu nwa dibịa tikwa mara na-emere ihe oke mmụọ odogwu egwu amara kpọlụ nwa bịara ije ka nlebe chi m anya ụmụokoro jikerebe biko nụnụ jikerebe abaghọ jikerebe biko nụnụ jikerebe nụ <laughs> david agbakọta na nna bụ egwu ọgọdọ tọsisi ya ebe ha na-ajụ David ma ọ ṅụrụ mmanya onye maazị ife ha ga-ajụzi na nke mbụ ha nwere ike si na mbụ onye ara ime ịmalụ ụkwụ mana ọ na ka ahụ bịala imelu ọ bụrụ na ọ na dịrọ mmadụ ma mma faghalụbanụ a sị m o nwere afọ mụrụ eze ya gbagotabanụ maka na ya mụrụ ọkụ tinye n'okpuru be ọya m bụ ugo na ugo gbuzuwe ọchake ọ gbasaghị mmadụ na akụ na azụ m mbe o m n'ọbịa ka mma ka ịmalụ ụkwụ amalụ ọrụ onye na-enye isi ya napụta ka ịmalụ ụkwụ amalụ solu n'ụmụ m ebe chineke na ọkacha mma m mana ga-eji mgbabughara bụ ka m jute na-ajụ ọnụ ọ bụrụ na be fere chi mgbe m dị ndụ ọ nabụ n'ọnwụ akwụkwọ nsọ kwuru ya n'oge mbụ na gbogbo n'akwụkwọ nke Proverbs 9:10 uwe sị o kwuru na mmalite okorobịa na agbọghọbịa ya bụ ịtụ egwu nke Chineke ka ị malụkwa amalụ okorobịa ka kwuru ka itelube egwu mma aba ọbịa bide nwa mara mma ka anyị gbaruchi anyị egwu arụ emekwala onye juru ji ya n'ọdụ ọnwụ ndị egwu mụbịa gbachi n'omi gbachinyerugbo mmadụ ya gbakwego ụgbọla bụnụ na mmanụ ndị abụrụ gị igbo oyibo n'obodo jele nwere afọ mụla eze ya gbagotaba nwere afọ mụla eze ya gbagotaba ndị chimere so n'ụgbagotaba ọnụmala anyanwụ na ọnwa na-abakpazo na-ajakwa ya mma osimiri n'ihe dị ime ya na-ajakwa gị mma zuru bido ụtụtụ kwebe ukwe wegide rue n'abalị chineke wee gọzie ha ha wee jiri aṅụrị were aṅụrị napụ ụra ọ gịrị ji gị nwa chineke bụ ka ị malụ na amalụ ọ bụrụ na isi amaara akpụ isi ka ị malụ ọ bụrụ na gị ga ga-adịrọ nkọ ituworo egwuolu enye m welu na ka ka ị gbalụchi anyị a. a bụ egwu ndị chimereze ka ị amalụ ya bụ egwu ndị chi turugo amalụ ya bụ egwu bụ egwu ndị chimereze ka n'amalụ bụ egwu ndị chi chọrọ anyị egwu onye ya na chi ya dị na mma bịa malụrụ egwu egwu amala maka nọ ọ ma sọ maka ịgbalụ egwu mma maka na egwu anwabụ egwu ndị chimereze ka ịmalụkwa amalụ ihe chukwu na-emelụ ma ọ dị ebuze ka ịmalụkwa ọgba ọgbagbuo ndị ji uru ji akpajalụkwa anya ya e. n'ọkwụ na ntụgolu ka dike si wee n'aba mmụọ okorobịa ji ya aka na-adọwa banụ ha nawago mgbe ọ ga-eluzi gịnị ka ọ ga-agwa n'ochukwu ife ọ bụla onye adị na-eme n'igwe niile gajekwa n'ụzụ akwaliri ebuwo nwa bịarije ka nlebe chi n'anya nyere amadabasi ede ka anyị sibere Chineke anyị okwu ite ite julunu na-abụ otuto pụtabasi ite julunu na-abụ ekele pụtaba n'ụlọ ọ bụrụ na inye ya ihe ọ na-eri idebego na n'aka ya na mba bụ deludu chi ya na-esi n'ịtọ na-epu ome ya gaba ọnụ ụlọ ihe bịara ilo nnukwu mmanwụ aka na-agwa isi agwọ ngwọrọ nnukwu dibịa agwọ loro agwọ befere osikakwara aka ana m etu gị mmụọ na-eri mmụọ odogwu kama mụ na chi m ka nọ n'iro oke ịmalụkwa ọka mma ka mụ na mmadụ wa sebe n'okwu na agaghị m ajụ nnata ụzọ bụlụ m ma chachale ya bụ enyi m na mgbe pụta oge ịmalụkwa amalụnụ ya bụ ikwugo n'oge niile ka ị malụkwa ya bụ enyi m nwanne nke m ka ị mara na-akọ nna gwa o n'ọbọ ibo ka ị na-asị asịrị mmụ asịrị mmadụ ụwa akụtara ya nsonukunitere oge egwuelu ka ijelibe egwu ọ na nwelu ndị chukwu mereze gbagotabanụ onwelu ndị nna m abụ eze gilibe egwu mma izo na ndị nna ha bụ egwu mbụ jizọs bụkwa mmiri malụgo bịa nkiribe na arụ emewu onye jụrụ chi ya n'ọbọ nwa oyiyo akwaghị egbuwe onye jụrụ chi ya n'ọbọ nwa oyio. obi ihe bụ ihe na-emetụụ ka mkpụrụ ugegba ebe m nwere eze jizọs nke m ka mma ndị ebubu chigata n'oge nzuzo ka anyị nabata